Mark isi nke asatọ na mgbe ahụ mgbe oke igwe mmadụ dịkwa ọzọ mgbe ha na-enweghịkwa ihe ha ga-eri ọ kpọrọ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya sị ha enwere m ọmịiko arụ igwe mmadụ a n'ihi na mụ na ha nọgidere ụbọchị atọ ugbu a ha enweghịkwa ihe ha ga-eri ọ bụrụkwa na ezilaga m ha n'ụlọ ha n'ọnụ efu ha ga-ada mba n'ụzọ ụfọdụ n'ime ha sikwa n'ebe dị anya bịa ndị na-eso ụzọ ya wee za ya sị olee ebe ka mmadụ ga-esipụ inwe ogbe achịcha inyeju ndị a afọ n'ime ọhịa ebe a o wee jụọ ha sị unu nwere ogbe achịcha ole ha wee sị asaa o wee gwa igwe mmadụ ahụ ka ha nọdụ ala o wee nara ogbe achịcha asaa ahụ mgbe o kelesịrị ekele ọnyawa ha wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe n'iru ha ha wee debe ha n'iru igwe mmadụ ahụ ha nwekwara azụ nta ole na ole o wee gọzie ha si ka edebekwa ndị a n'iru ha ha wee rie afọ jukwa ha ha wee tụtụkọọ iberibe fọdụrụ abụ asaa ma ndị ahụ raka nnu iri o wee zilaga ha ngwa ngwa ya na ndị na-eso ụzọ ya wee baa n'ụgbọ ha bịa n'akụkụ dalmanuta ndị farisi wee pụta malite ịjụ ya ajụjụ na-achọ ihe ịrịba ama n'aka ya site n'eluigwe na ịnwa ya o wee sụọ ude nke ukwuu na mmụọ ya sị gịnị mere ọgbọ a na-achọ ihe ịrịba ama n'ezie asị m unu agaghị enye ọgbọ a ihe ịrịba ama o wee rapụ ha bakwa n'ụgbọ ọzọ wee gabiga n'ofe ọzọ ha wee chezọọ iwere ogbe achịcha ha enweghịkwa n'aka ha n'ime ụgbọ ihe karịrị otu ogbe achịcha o wee gwasie ha ike sị na-elenụ anya lezienụ anya ihe ndị farisii bụ ihe na eku achịcha na ihe herọd bụ ihe na-eko achịcha ha wee na-ekwurịta n'etiti onwe ha sị ọ bụ n'ihi na ya enweghị ogbe achịcha ebe Jisọs maara ya ọ sị ha gịnị mere unu na-ekwurịta n'onwe unu n'ihi na unu enweghị ogbe achịcha unu aka atụgharịghị uche unu aka aghọtaghịkwa emere obi unu etiri unu ahụghị ụzọ mgbe unu nwere anya unu anụghịkwa ihe mgbe unu nwere ntị unu echetaghịkwa mgbe m nyawara ogbe achịcha ise nye nnu mmadụ iri na nnu abụọ na ọgụ iri nkata ole jupụtara n'iberibe ka unu bulitere ha si ya iri na abụọ mgbe m nyawara asaa nye nnu mmadụ iri iberibe jupụtara abụ ole ka unu tụtụkọrọ ha wee si ya asaa o wee sị ha unu aka aghọtaghị ha wee bịa na Betsaida ha wee kutere ya onye isi rịọ ya ka o metụ ya aka o wee jide onye isi ahụ n'aka dupụta ya n'obodo nta ahụ mgbe ọ bụsara ya ọnụ mmiri n'anya bikwasịkwa ya aka ya abụọ o wee jụọ ya sị ọ dị ihe ị hụrụ o wee lee anya n'elu sị ahụrụ m mmadụ n'ihi na ahụrụ m ha dịka osisi ha na-ejegharị mgbe ahụ o bikwasịrị aka ya abụọ n'anya ya ọzọ o wee legide anya emekwa ka anya ya dị ka ha dị na mbụ o wee hụchaa ihe niile o wee zilaga ya n'ụlọ ya sị abala ọbụna n'obodo nta nke a jisọs wee pụọ ya na ndị na-eso ụzọ ya baa n'obodo nta niile nke sizaria filipai mgbe ha nọ n'ụzọ o wee jụọ ndị na-eso ụzọ ya sị ha onye ka mmadụ na-asị na mụ onwe m bụ ha wee gwa ya sị Jọn Baptist ndị ọzọ sịkwa Elija ma ndị ọzọ si otu n'ime ndị amụma ya onwe ya wee jụọ ha sị ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Pita wee zasị ya gị onwe gị bụ Kraịst ahụ o wee dọọ ha aka na ntị ka ha ghara ịgwa onye ọbụla okwu banyere ya o wee malite izi ha na nwa nke mmadụ aghaghị ịhụ ọtụtụ ahụhụ na ndị okenye na ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ aghaghịkwa ịjụ ya na aghaghị igbu ya na ọ ghaghịkwa isi n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị ọ na-ekwuwakwa okwu ahụ Pita wee kuru ya nye n'arụ malite ịbara ya mba ma mgbe o chigharịrị hụ ndị na-eso ụzọ ya ọbara baara Pita mba sị gaa n'azụ m Setan n'ihi na ị dịghị atụkwasị uche n'ihe Chineke kama ọ bụ n'ihe mmadụ o wee kpọọ igwe mmadụ ahụ ha na ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya ọ sị ha ọ bụrụ na onye ọbụla achọọ ka o soo m n'azụ ya jụọ onwe ya bulikwa obe ya na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya n'ihi m na n'ihi ozi ọma nke m ọ ga-azọpụta ya n'ihi na uru gịnị ka ọ bara mmadụ irite elu ụwa dum na uru ewee napụ ya ndụ ya n'ihi na ihe mgbanwe gịnị ka mmadụ ga-eje gbanwee ndụ ya n'ihi na onye ọbụla ihere m onwe m na okwu m niile ga-eme n'ọgbọ a nke na-akwa iko nke na-emehiekwa ihere onye ahụ ga-emekwa nwa nke mmadụ mgbe ọ ga-abịa n'ebube nke nna ya ya na ndị mmụọ ozi ya dị nsọ